now that soldiers are being good now. Can you, fight happened best, correct? Russia and Nigeria. But Russia and Nigeria. Russia and Israel. Russia, most Russia is Israel. Na ye lo no tara, ye rice. Aya ma na aka na apịtị, ye rice. Lo tara. Ofe onugbu. Wute anụ ewu ndị dị atọ nọ n'akụkwa n'ụwa ndị iri atọ nọ na-akọ jidenụ ka unu oziere tebụl anyị ya tago nna asị anyị eruola ụtara anụ ewu ofe onugbu rie rais, dekwazie nkịta na ana aṅụzi nwa anyị ka anyị na-ede ala etu When after the meeting, anyị na-akụ nwanne ebe ahụgodo Ibe atọ community gbaka anụ After the meeting, we decided to make the party in our hall. Anyị I know ee omechiri ụzọ ada krachiri ikeke riabịa riabịa unumego unumego unumego ugodinobi ugodinobi ebuchia ugodinobi egonabo after the meeting, we decided to make our, you know, I went by the agency, you know, after here we go home and sleep. You know, I told you they've proud. You know, I told you so. You know, so you know, I told you. I do. Human beings, what they're doing. I wanna be forever young. Do you really want to live forever? Forever and ever. Forever young. I wanna be forever young. Do you really want to live forever? Forever. Without a community, we live forever.